njọ ka njọ njọkwọ nwa ka njọ onye njọ ka ndị mmụọ na-agba egbe ha na egwu njọkwọ nwa ka ọ nọrọkwa ọ pụrụ apụ ebezi ka o ji ọ gwarakwanụ mama m na ọ ma ete aka ọbata ọ dị ya ọsịsọ nọdụ anị ka m chọta nna kedu mgbe ọsị anyị bido nga nwunye nnụta anụta na-agwasịkwa m nọdụ anyị ana mbụzi onye ọbịa a na-asị m nọdụ anyị n'ụlọ mbụ rikwa ajụjụ onwe gị ọdụ na ife abụ ụlọ m mgbe ọsọ m nọdụ anyị ọsọkwa m ịkwụ ọtọ tịmtọm nkwụrụ ya Oh, oh, oh, otu unu si agbagbusi onwe unu n'anya kedu maka oyiri nne ya oyiri nne ya nwa agụ na-anụkwa ozi anyị na-anụ ozi anyị na-afọ atụ anya ọbụta ọbụla echi nwa mm-hmm. bata tata ọbụla echi di m nnọọ chukwu alụ ka ị bịa maka na um, otego ntụbala anya ya, ewele wee gbaa efe wee bata nnọọ a sị m na onwe obele nkata anyị ga-akpa ee efe gbasalụ nwanne nwoke bụ di m ọ eme n'ụmụ abalị anyị niile ọ nwere ọzọ ifo onye na-akpụ ya ezigbo afa omume ọ na-eme adịrọzi m mma nwere ofu mkpụrụ mmadụ ga-apụta kịta kpọọ ọnya ezigbo afa nke mụ na ịnọ nwụọ ọma onye nka ọma onye nke ọzọ ife dị etu ọ napụ onye nwunye ọ nala ọnya anị ya mgbe sị ka nye oyi n'ike na ọ okwu ngị nwa ka ị e nyeluke n'aka wee dụọ anya ọdụ ka o dolu nwa arụ kwụsịnata anya bụ ajọ omume na ọ nọzi na-emezi omume ka ọ na-abụ ekwensu n'ọnụ gị nye ọnụ iji eri ji na ede n'ụlọ ka ị kpọwepụ nnọọ wee na-agụ wee na-akpọ di gị iyi wee na-akpọ nwanne m nwoke ike obi agụ eji eje mba onye a na-asị unu abịaruo na ọgadagidi ị na-akpụ ya iyi ọ nara nwaanyị ọzọla ala ọ na-alụ nwoke nke ọ bụla ọ chọrọ na ya na nwoke na-ezu mezuru ka emee anapụ ya nwunye ya wee dozie elie ya nwoke were anị tọgbọ atụtụle anị dozie gịnị ka o ifu ifugo n'ụwa nwa mmadụ nọkwalụ onwe na-arụ ọrụ ọma chineke nna dinyere ya ka ọrụ abịakwasịkwa na o mee mmụọ biko ya na mmadụ ịnalụ nwunye mmadụ maọbụ ịnalụ mmadụ anị ya na bụ ezigbo ọlụ ọ na na-alụ dolukwanụ nwaanyị ka iyọọ nwanne ya nwoke ka o wepụ aka enwe n'ofe tupu ọ wọla aka mmadụ ọ aka enwe ka anyị esepụ si onye aka enwe n'ofe tupu ọ na aka mmadụ ata aka nwoke mmadụ na-agba mbọ bụ n'ife ome adịrọ m ka ije were enyo nyoo nyoo onwe gị nene otu ịda nwaanyị anyị nụta ọ gị nwabụ onye akụkpọsi agba kụkpọsi agba dịka ife ndị ndị nne ochie farara otu a irijugo n'afọ iriwa n'ọnụ na-alacha nsị mechie ọnụ gị na-ekwu okwu na-ekwu okwu na ekene nwunye nnụta anụ ọfịa ọ dị ka anya bụ ife ka ụna ga-elugo ihe anabe nna gị ka ijeje tiwe nya bụ akị na ụkwa unu na-atagbu onye ụka di m ụzọ nwaanyanwụ ifuru ọka ọjị ata na ngị onye amamijego n'ọfịa jegbuwa afịfịa na-ese ife osisi ka ike obi natagodu ka ị gwazia ma ebe idowe nyabụ nke iji ezuzugharị na akwụ anya ka ọ dị ka nke ife anụ ọfịa ozu mbụ nwa ogodo na-eme ka ife n'ụlọ ka afụba gụkwara ihe afụju anya chineke nna biko gbokenọgụ ọ kpọrọ n'ime ọkụ ka nnọzi biko gbokenọgụ kedụzi dị ọnwụnwa bụ nke onye nwa nche na ọ ga enyela aka wee butuo enye ọ bụla ya na na-ekpo onye aja n'ugwu wee na-asa ya gaba n'iru chineke nna biko gbokenọgụ na ekotere ụkwọrọ mgbe okwu na-abata n'ezinụlọ Vigo Ken Vigo Ken